nke anyị nọnụ ji akpa ụka na-atụgharị uche maka ndụ ndị Igbo na ọdịmma ndị Igbo na ụwa niile n'ebe ndị Igbo nọ na ndị agbata obi ha aha m onwe m bụ oke ụkọchukwu onye mụ na ya nọ n'ụka na mgbede a bụ maazị na ụkọchukwu Austin Ọkaigbo ndị be anyị anyị abịaghịkwa ọzọ n'ụbọchị taata ihe anyị ga-eji wee mere isi akụkọ bụ etu anyị nwa bụ ndị Igbo si meso onwe anyị omume ma na-asịkwa oge ụfọdụ na omume ndị anyị na-afụ a na-emeso anyị bụ ihe ọjọọ maka na onye kpọọ bụ ya mkpokọrọ kpụrụ ya kpụrụ ahịhịa isi akụkọ anyị ga-abụ ihe mere n'ụzọ ụka anyị na-anụ ihe mere na ụzọ ekpere mmiri ụzọ ndị otu abụọ na-azọ ihe banyere mmanụ wee kpọọ ndị agha naijiria ka ha bịa nyere otu ụzọ wee kpọọ ndị agha naijiria ka ha bịa nyere ha aka ikpezi ihe na-emenụ alụzienụ ọ bụrụ na ọ bụrụ na ikpeazụ mgbe ha jidere ụmụ okorobịa na-emesighị ike mgbe otu onye n'ime ha chọrọ ịghọrọ ọsọ gbara ya tọgbọ ugbu a ndị ụmụ okorobịa ejeela gbaa ejela e, e gbuo ụfọdụ ndị agha ọ merụọ ha arụ ndị fọrọ afọ n'azie rukwa ọgụ bịakwa n'obodo na emelụsị ndị mmadụ arụ na-egbu ndị mmadụ na-asụ ha akwụ ọ bụkwa otu ihe ahụ a na-ekpe akpọ unknown gọọmenti maka na ihe anyị chere ga-eme bụ ugbu a ajụba asị kedu ihe mere kedu ndị gburu ndị ọbụla ga-agọ na ọ bụrụ ha nwa ma ndị bụ egbe ma ndị kpọrọ akpọ ajụjụ bụrụzie onye bụ isi ife a na-eme ọ ndị agha nọrọ onwe ha wee kpọọ ha ịbịa kpezi ihe agbasaghị ihe ịlụ agha ka ọ bụ ndị obodo ndị egbusiri ndị nke ha ka ọ bụ ndị ọchịagha na ndị isi ndị agha ndị ga-azọrọ onwe ha gọrọ aka kedu ụdị obodo anyị chọrọ kedu ụdị mmadụ anyị chọrọ ịbụ kedu otu anyị si wee kwesị ị na-emeso onwe anyị omume aga m etinye ya n'aka ụkọchukwu ọkaigbo ka o wee gara ndewo maazị ụka ụkọchukwu ya dịka ihe Eh, ndị na-ege anyị ntị dịka ihe maazị ụkọchukwu na-akọwa ihe awụ eh, nta akụkọ na-erute anyị na ntị ihe na-eme na ebe a na-akpọ ụmụọkwụ Agbochi Autonomous Community na Izombe Oguta Local Government nke dị na steeti Imo onye na-ezitere anyị ozi awụ eh, nwa amaala a na-akpọ Nwamba Modestus bụ onye otu Knights of Semulumba na-akọwa ihe merenụ otu ndị ntorobịa ụzọ ndị ntorobịa abụọ na-enwe esemokwu na nghọtahie n'ihe gbasara ihe nrite sitere na mmanụ petrol petrolum siri werezie nghọtahie ha na esemokwu ha were ya wegara ndị agha naijiria ka ha bụrụ ndị ga-edoziri ha mana anyị ma na ndị agha abụghị ndị polisi ha bụrụgodi ndị polisi ndị uwe ojii o doona anyị anya na ndị uwe ojii Naijiria n'eziokwu eziokwu ejirimara ha abụghị ikpe udo ejirimara ha bụ nnapụ ejirimara ha wụ ndị ebe ụlọ enwere ọgbaghara na nsogbu ịkpọ ha si ha bịa hazie okwu ọwụ ejide oke ejide ngwere akpọchie asị bịa gbarawa belaut ọ bụrụzie ihe eji eri nri ah, ihe awụ ihe merenụ na ndị agha jere kpọta n'ihi na ndị agha wụ ndị na-ekpe udo polisi anaghị ndị uwe ojii ekpebeghị udo ma ọ fọzikwa ndị agha ha ele ndị ntorobịa ndị ka ọzọ mee ha ka ha makpuru ihu n'ala na-ata ha ahụhụ otu n'ime ndị ntorobịa ahụ mgbe ihe a na-ekpeghị ya njide, ya laliri gbara ọsọ ka ọ gbafuo ofu otu otu onye n'ime ndị agha ndị agha gbara ya gbatuo gbatuzie ya gbara ọsọ gbabarie na obi eze ndị abọọshị autonomous community a mgbe ahụ kazi iwe na ọnụma ndị ntorobịa kọmuniti ọtọnọmọs kọmuniti a jiwuru iwe na ọnụma sogide ndị agha agbabara n'obi onye eze na ihe ndọrọ ndọrọ dapụtara n'etiti ha ndị agha mmadụ abụọ anwụ ha akụgbuo mmadụ abụọ n'ime ha nara ha egbe ha ndị nke ọzọ gbafuo ndị agha ndị ka gbafuru agbafu laghachie na barak bịa chighazie were zụ ụsụ ndị agha bịazie na vileji abọchị n'Izombe lere ụlọ ndị mmadụ onye ọbụla ahụrụ ndị agbagburu ndị agbanyere ụlọ ha ọkụ esinyere ụlọ ha ọkụ ndị mmadụ na-agbafusi anyị ahụrụ ihe ọtụtụ oge ndebe anyị anyị ahụrụ ihe ọtụtụ oge dịka maazị oke ụkọchukwu na-ekwu emechaa ugbu ihe a ga-asị anyị ọnụn soja. anyị kwesịrị ịghọta nke mbụ na Naijiria nwere iwu abụọ otu maka ndị ugwu aga m e, asịrị na Naijiria nwere iwu atọ otu maka ndị ugwu otu maka ndị nọ na ndịda anyanwụ nke ọzọ maka ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria iwu eji achị ọchịchị n'ọdịda ọwụwa anyanwụ Naijiria bụ iwu si onye ahụ si gbagburu onye ọwụ egwu nchakasị anya ma ọ wụghị egwu nchakasị anya ọ wụrụ egwu eke python dance ahụ ndị ntorobịa agbagburu elu ụlọ ndị mmadụ esunye ya ọkụ anyị ahụ n'ihe a ọtụtụ oge anyị ahụ na ya n'odi anyị ahụna ya na afọ abịam anyị ahụna ya ebe niile dị iche iche na Naịjirịa ihe anyị kwesịrị ịjụ onwe anyị ndị Igbo anyị amara na ihe anyị ihe na-eme anyị mana ọ dị m ka ihe anyị na-amaghị ihe anyị na-eme anyị amaghị ihe anyị na-eme n'ihi na anyị amara na ihe na-eme anyị anyị amara na ọtụtụ ọ na-ara ahụ ịkpọbata ụmụ Igbo ka ha sonye ejere Naịjirịa ozi dịka ndị agha ma ndị polisi ndị akpọbatara akpọbata enyecha ha ọzụzụ etijiga ha Sambisa Forest lee ihe niile a na-agbagbusi na Sambisa Forest si Boko Haram jikwara ambushie ndị agha ele aha ndị niile agbagburu ma ọ bụ ha okoro ọ bụrụ Ekeobi ma ọ bụrụ Okafọ anyị anaghị ahụ Waziz Abdullahi anyị anaghị ahụ anyị anaghị ahụ Okpamkpaso eh, eh, ihe anyị na-ahụ aha ndị anyị na-ahụkarị bụ Okafọ na Okoro na Eke na Ekeobi ya pụtara wụ na abịakwanụ ndị nọkwanụ na ọwụwa anyanwụ na-echechi n'ụzọ anapụ ndị mmadụ ego leekwana aha ha ọwụ eh, Wahab Aziz Danlabi ha kwesịrị ịjụ onwe anyị ụmụnne anyị bụ olee ihe uru ọ na-abara anyị na ụmụnne abụọ sewa okwu ebe obi ga-agbala gị wụ ka ije kpọtara ha ndị agha ka ha bịa chie ọnụ n'ala e, e, ezinụlọ abụọ enwe esemokwu; ebe obi na-agbala anyị wụ eje kpọtara ha ndị agha ndị SARS ka ha bịa tie ha ihe kụọ ha ihe ma ebe ụfọdụ gbagbuo ha obodo abụọ esemokwu eje kpọtara ha ndị agha ole ma ndị agha isi ugwu iwu ndị agha iwu ndị isi ndị ugwu nọ na ala ọwụwa anyanwụ Naijiria ala ndị Igbo bịara tupu gị kpọta ha ka ha bịa na gị ụdị ọrụ a ị ga-akwụ ha ụgwọ ị ga-enye ha ego a ga-elunye ha mmanya nwee ego ka anyị kpara ahụhụ kpata ka anyị na-atụfusi dị na-akpọta ndị agha ka ha bịa taa ụmụnne anyị ahụhụ mana unu echefuo ihe anyị na-anaghị echeta bụ na onye hụrụ ọkụkọ ọhụrụ ebe a na-aya ọkpa na-achị ya ọchị ụbọchị mmemme ma ahụ ya ọkpa ayawa ọkụkọ ikwu na ibe m anyị na-aya ngịnị agbata obi m anyị na-aya ngịnị ya na-ekwensu na-akpa ike na ajọ mmụọ na-akpa ike na arụsị nwa na-akpa ike weta ọkụkọ pụta ewu weta egbe na-ekpụta ebile onye ahụ ọgụ onye a sị m onye ahụ ọ bụ onye onye ị maara ọfụma ọkwa ya ga-eme gị ihe ya ga-eme gị ihe ezigbo enyi gị ya ga-ebu gị ebu ezigbo oyi gị ya ga-eme gị ihe ikwu na ibe m anyị na-aya ngịnị ihe anyị na-aya ngịnị ihe onye ahụ ọ bụ onye A asị m onye ahụ ọ bụ onye Onye anyị ahụ na ihe na-eme n'ọlụ ihe na-eme ebe niile asị ọnụnọ ngọọmị a elu ụmụ okorobịa ma ọ bụla dị na mahadum Imo steeti Imo steeti nke nọ na Owerri na Lake ebe ndị agha na-eje na-agba egbe na-achọ onye ha ga-agbagbu ọ dị ka ihe anyị na-amaghị anyị mechaa anyị sị a na-emegbu anyị emegbu anyị chọrọ Biafra anyị achọghịzi ịnọ na Naijiria ndị a na-emegbu anyị emegbu mana anyị ji aka anyị na-akpatara onwe anyị nkwa ahụhụ si ngwere bịara anyị oriri ngwere riwazie oriri ahụ rifere anyị ebewakwa ihe awụ ihe anyị kwesịrị ịjụ onwe anyị ajụjụ o rubeghị mgba ndị Igbo anyị ga-eji echiche anyị mewe ihe chebere echiche jụọ onwe anyị ajụjụ si olee dị ihe anyị chọrọ kedu dị ihe wu ihe anyị chọrọ Igbo gịnị ka anyị chọrọ ya maazị oke anyị chọrọ ka anyị achụnyekwu ihe ọnụwụ ụdị omume a olee ihe a ga-eme ụdị a anyị na-akpaso onwe anyị mana anyị mechaa anyị achịgharịa na-ebe akwa na-achọ onye na-eme anyị mana ụdị agba wụ ihe anyị jiri nkụ ahụhụ anyị jiri aka kpatara onwe anyị ngwara bịara anyị oriri gịnị ka a ga-eme ya ịma na ndị be anyị si na ajụ ihe gbaa ọ bụla omenala ọ pụtara na o teela oge eji e bido bụ omume mgbe nyabụ bụ mmiri ka dị n'ịbụ n'ọbụ ọkpa o nwere ihe ndị mmadụ ndị nwere ike ikwu okwu ndị nọ n'ọchịchị ndị nwere isi ndị na-ekwuchitela ọnụ Igbo ha so na ndị bụ ndị nsogbu a maka na anyị na-anya na ndị a niile ụlọ onwe ha ka ndị nwere ego maọbụ ndị nwere agba na Igbo ọ na-abụ achị isi be ha jee ebe ọzọ eje kpọrọ usoro ndị polisi maọbụ ndị agha ka echekwaba ha kedu ihe mere a ga-eji wee chekwaba gị iji wee si na be gị wee jee ebe ị na-arụ ọrụ ma ọ bụ na udo dị ma ọ bụkwa ndị na-eme ọfụma ọ bụ ọrụ ndị amị iche mmadụ na-alụ ọrụ nche ọ bụgodị na onye polisi na-eche nche ị ga-afụkwa ndị ndị amị echetara m o nwere oge mgbe ndị amị na-achị tupu enyekwa ọchịchị n'aka ndị politishan e, e, njel Naijiria ka ndị be anyị bịara izute m n'epọt mgbe ahụ epọt Legos abụrụ ebe a na-aga aga maka mmadụ niile nọ na Legos nọ n'epọt mm-hmm. ihe eji e wee chere mgbe ife ndị be anyị kpọtara onye nwata onye amị yi akwa ndị amị ama m na o nwere ike ọkụ ya eruro wee tinye ya n'iru moto edinye dinye ibu wee gaa ka e were ghara ịkwụsị anyị ka polisi polisi fụ anyị ofe anyị aka anyị gaa maka na mhm. onye yi yunifọm na na moto wee nagide wee naruo ya bụ ihe a tọrọ m amụ ọ na n'ọchị ọ bụrụ ezigbo ihe mụ wee chere na etu esi kwesị ime mana ihe ha ji eme ya bụ na ka obodo dị onye ọbụla na-ezelu yunifọm onye ọbụla na-akwanye ugwu ma ọ bụrụ na o nwere onye na-eche gị ọ dịka o nwere ihe ị ọ dịka o nwere ihe iji ọ dịka onweghị ị ga-emenwu anyị emee n'anya bụ ihe ọjọọ ọbụla omenala ka ahụ bụrụ mbụ ọzọ bụrụ na ọ bụ ka anyị si wee fụ ọlụ ndị agha na ọlụ ndị polisi na ha bụ ndị a na-egobi egobi ya mercenaries onye nwee ego ọkpọ ndị polisi onye nwee ego ọkpọ ndị amị gị na mmadụ na-ese okwu ma ọ gịnwa nọ na njọ ma ọ bụ gịnwa ka emejọ onye kpọrọ polisi na-adị ka omegbu bikos ọ bụrụ na polisi bịa onye ọ ga-ejide bụ onye nke akpọghị ya o nwere anụ be m na obodo anyị na Nnewi ka okwu na-ese n'ime agbata obi otu nwoke onye nke bi Aba nata hmm. kpọlụ ndị ndị polisi ndị si ụzọ Legọs bịa kpọkọrọ ụmụ e, bịa kpọkọrọ ndị okenye ndị ya na ha adịrọ na mma hmm. kpọọ ha rapụ Nnewi jee Legọs jee kpọchie ha ewejekwa kwụkwọ okwu ịkpọpụta ha ndị wi na Legos kwụọ ụgwọ e wee kpọpụta ha ya bụ maka na o nwere ike nwee ego nwee ike ịkpọ ndị ndị polisi ndị polisi bụzie ndị egobiri egobi ma o nwere onye n'ime ha mere investigeshọn maka ọ bụrụ na ha jụrụ ajụjụ ọ ka edo ha anya onye kpọrọ ha onye nọ na nsogbu maka ofu onye ada oh. ọra mm-hmm. kpọlụzie ndị okenye ndị enwere ike ndị nọgo rịtayamentị ndị na-enwere ike ịzọgbu onwe ha kpọchie ha gafee li obodo so ị ga na-ajụ kedu ebe jurisdikshọn ndị polisi a na-aga esi Legọs gafee steeti one na one mhm. wee bịa n'ime Anambra steeti bịa n'ime nnewu kpọlụ ndị mmadụ wee chiakwa Legọs egbochi mhm. etu omume anyị na etu anyị si emeso omume nye ndị agha ụmụ ndị polisi gosiri na ha darụ ihe ha kwesịrị ịlụ gosikwara ka anyị si wee fụ ha na ha bụrụ ndị ọrụ udo na ha bụrụ ndị ọrụ nchekwa na ha bụ ndị a na-egobi egobi iji wee mhm. eme ihe anyị chọrọ ya ma ndị agha ma ndị ma ndị nọ n'obodo mmadụ niile na-ebe ikpe mara ha maka na ọ bụrụ na anyị ghọtara ihe ndị agha kwesịrị ime etu ha si wee kwesị ichezi obodo na ọlụ ha abụrọ ọlụ ikpe udo maka na ha nọ ka ngwa ọlụ eji akụ mhm. ntu nye awụ hama ọ bụrụ na ị bụrụ hama ife niile ịfụrụ ụdị gị ka ntu ezi ego ozi dịka hama ị ga-akụ ya akụ dịka ị na-akụ ntu onye mhm. kpọlụ ndị agha ndị ọ na-agba eberakwa na-agba ife agwọ mụrụ aghaghị ịta ogologo apụta a ga-agba ha nwana onwe ha bụkwanụ ndị ọlụ ọlụ agha oge elugo ọ ga-abụ mmadụ bịa ịkpụ ụdị nkata ịkpọ ha ka ha bịa lụọ ọlụ adịrọ n'ihe eziri ya akpọchigodo onye ahụ ma ọ jide onye ahụ ka ndị ọzọ wee mụta akọ wee ghọta na ihe ahụrụ ife ha ma na-alụ maka ome ofu ugboro ife ebido gbanwere ọ bụrụ na obodo anyị nọ maka na be anyị ịnọdụ na nsogbu ibulu afọ iwu ị na-eme njọ onwe nke imela adịrọ mma onye uwe ojii jidegodi gị iwepụta aka ịmachi ya akpa ọ rapụ gị gabala obodo o nwere ike ọ bụrụ na ịmachiri ya akpa etinye nwa skwee chọọ akpawazie price mana n'obodo mụ na gị ma onye uwe ojii jide gị ebe ị na-eme ihe ọjọọ iwe wepụta aka ịmachi akpa agụnye nke ahụ n'ihe ọjọọ ime mhm. o mere na ọ fịara arụ mmadụ ịmachi onye uwe ojii ọ na ọ naghị eme o mana onye uwe ojii ahụ nalụ gị ego nọdụ na daa iwu iwepụta ego ịmachi onye uwe ojii akpa n'obodo a ọ nalụ gị ego gụnwa nwekwazi ike ịtụgharị tinyekwazi ya na onwe ya na nsogbu maka ịnara gị ego ya nwa anya o buru ụzọ zọba isi onwe mana na be anyị ihe a na-atụ anya na ma ị ihe ọma ma ọ na imerụ ihe ọjọọ onye uwe ojii jide gị jidesie gị ike ịmachie ya nya ife ọjọọ ka anyị na-akwado ọ bụrụ na ya ebidoro tata chegharịba megharịba ụkpagharịba agwa anyị amaghịgo na nke a mere eme ọ ga-anakwa na isi ọra iche maka dịka anyị si kwu akpọọ onye onye ọchịagha n'ebe esi kpọta ndị agha ọ ga-agọla aka ya na ọkpịa na ya nọrọ mgbe ome na ya fụrọ na ya marọ ndị ọ ma onye gburu egbu ma ndị gburu ha mmadụ niile a naanị isi ọra iche ndụ abụrụ ife ekpofu egbufu. echeta bụ onye ga onye ịma ga-enye gị nsị onye ịma ga-eme gị nsị eziokwu onye ịma ga-eji gị ụgwọ ụgwọ akwụ akwụ ọ bụ onye ga-eji gị ya ụgwọ akwụ akwụ ọ bụ onye ga-eji gị ya ụgwọ echeta ebe bụ onye ga-eji gị ya ụgwọ echeta akwawa bụ onye ga-eji gị ya onye ịma ga-eji gị ụgwọ

oke ihe anyị na-ajụ sị na a na-emegbu anyị emegbu na a na-emegbu anyị ndị nwe anyị na-asị na ha na-emegbu anyị ha lechaa anyị ha achị ọchị Ha asị legodi ndị iberibe legodi anya mmiri na-esi na a na-emegbu ha emegbu ha achị ọchị jụọ onwe ha jile ndị a na-asị na a na-emegbu ha emegbu legodi ka ha si emegide onwe ha ịgaruo na Abuja na Kuje prison taa ọtụtụ ndị ga-ahụ bụ ndị nọ na Kuje prison wụ ndị Igbo ọtụtụ n'ime ha abụghị ndị bi na Abuja ọtụtụ n'ime ha ndị bi n'Owere, ọlụ mpaghara ala Igbo niile ya wee ebe e chiri mkpụrụ ha kpọchie ndị si na ha ji ndị we aka ji akụ nọ n'ime obodo kekwa ele anya na ha na-ese okwu esemokwu ala ma e nwere nghọtahie dị aṅaa gị ịgba aka ịba ụwa kpụọ asị kpụgide mmadụ kpọga ha EFCC e were ndị polisi akpụrụ ha kpọjie na kuje prison ha na ụfọdụ ga na ebe ahụ ọnwa otu ọnwa ọnwa abụọ ọnwa atọ ọnwa anọ ọnwa ise mgbe anyị kpachara ụdị agwa kezi ọnọdụ anyị nwere keduzo ike anyị nwere ebe e si na mmadụ na ndị si mpaghara otu mpaghara obodo na-emegide ibe ha nke anyị na-emegidekwa n'onwe anyị ihe niile ihe niile e gụpụtara ebe maazị oke ma ndị iwu ndị big men were bịara ndị okenye kpọchie jelọkụ kpọchie ha na legos ndị okenye ndị ahụ ndị nwere ike nwụtafu ya mana o ji gosi ha na ya kpatara ego ọ na onye ọbụla kpawa dị agwa dịka ndị kpatara ego onye ga-afọ n'ala Igbo mana anyị e chefukwala na o nwere otu ilu nna m na-akpọsi oke bara na-eri nwa akpịrịja njem ụmụnna ya ka ọ na-eri ya wụ ngwere oke ngwere ụfọdụ na-akpọ ya oke Igbo ụfọdụ na-akpọ ya oke ngwere ndị ke ntakịrị ahụ ngwere ndị ntakịrị a na-akpọ nwalịka nso oke ngwere na-eri nwalịka ọ bụ ụmụnna ya ka ọ na-eri mana anyị na-echefu ndị kpatara ndị si na ha wụ ndị aka ji akụ na ndị aka ruru n'ọnụ na-eru n'okwu n'ala Igbo otu ihe anyị na-echefu mgbe anyị na-akpọ ụdị agwa ndị awụ na enyi enyi ugwu enyi enyi elefant ugwu ya dị n'ime ọhịa ugwu enyi bụ n'ime ọhịa ka ọ dị mana n'ime ọhịa ahụ ọwa ọhịa na-echegide ya n'ihi na iwepụ ọhịa enyi nwe ezi ugwu onwe ezi ebube dinta gbagburu dinta gbagburu ya iwụrụ iche na ga akpatala ego na iwu nnukwu mmadụ na na iwu aka anụ na-eru gị n'okwu iwu politishan ịnwere iwu nke ama nke ọzọ ma na ekpatara gị ego gị echefuo na enyi ibuchi ibu ọwa ọhịa na-echekwa ya ibukarịa ibu ọwa ọhịa ga-echekwa gị ọhịa ahụ ga-echekwa gị kwa ụmụnna gị hapụgodi ma ha na-akọtọ gị ma ha na-emesa gị omume ọjọọ n'ihi na ụmụnna bụ ike ihe a na-eme n'ụzọ mgbe nke awụhụ mbọ o mere na omena na awara o na ọtụtụ ebe n'ala Igbo ugboro ugboro ka anyị na-ahụ ihe a ihe o ji ka njọ na ndị ya na-eche ndị ntorobịa jere kpọrọ ndị agha ka ha bịa megide mpaghara nke ọzọ e nwere ike ndị agha ụnụ kpọtara echi agwa ụnụ na IPOB abịala na vileji ụnụ ọ bụrụ gị nwa jere kpọta ha mgbe ị na-ezepụta isi agbagburu gị mhm. maka na ihe a na-eme ugbu a lee anya lewe anya ka nkọwa okwu a anyị anaghị ọtụtụ oge unknown gunman unknown soldier unknown police nye ọzọ a ga-agwa anyị ugbu a wụ onye wu onye wu na-awụ ọchịagha nọ na batalion nọ na 34 Field Artillery Brigade ọ ga-asị gị na onweghị ndị agha ya zipụrụ na onwe ihe ọla ya ma banyere ihe na-eme na Zombe nke ọzọ ya ewepụta isiokwu asị gị na unknown soldier unknown gunman nke ọzọ asị gị a ah, o nwere ndị agha a nụrụ anyị nwetara intelijensị na ndị IPOB na-eme ọpụret n'ebe ahụ anyị dipụ ndị agha ka ha jee neutralize aha ọ ya wụ ihe anyị jere ịrụ mana ka e wee eziokwu ọwụ oke nọ n'ụlọ jere gwa ndị nọ n'ọma ndị agha si na azụ na ngịga eleghị anya eleghị anya ihe ndị agha ji eme akpa ụdị agwa ha kpara asị ndị ntorobịa ndị ka ọzọ bụ na a gwara ha sị ha na ndị anyị na-abịa igosi ụnụ ha bụ ndị IPOB unu chọrọ ka a gbagbuo ha ka ọ bụrụ naanị unu ga-eri ego mana ọzọkwa ọkụkọ ọhụrụ ebe a na-ayọ ọkpa na-achị ya ọchị mbọchị mmemme ma ahụ ya ọkpa ayawa ọkụkọ na ihe ndị anyị na-akọ taa metụtakwara aka n'ihe ndị ọzọ na-eme n'ala Igbo dịka ndọrọ ndọrọ ọchịchị na-aga n'ihu na steeti Anambra ka ọ dị ugbu a anyị ahụla ndị agbara ụlọ ha ọkụ ndị egburu a na-ajụ Igbo olee dị ihe anyị chọrọ gịnị ka anyị chọrọ maka na ma ọ bụrụ na ya ha anya jụọ onwe anyị ajụjụ a ma ndị ntorobịa ma okenye ma okorobịa ma agbọghọbịa ma nwata ma anya ajụ ya ajụjụ a zaa ajụjụ a nke ọma duo ala chebara ya echiche o iji anyị ji azụ eje o oke na mmadụ yi efe yi efe Biafra buru flag na-agagharị anyị kwesịrị o kwesịrị ido anyị anya na ndị anyị na-akpọbata sị ha bịa megide ụmụnne anyị ma ọ bụla dị gị na onwe gị kpọrọ ha akpọ enweghị obiọma n'obi obi asara ebe ị nọ maka na ịchụọ ha gụrụkwa ma ahụ enweghị ihe ha hụrụ ha ga-eri ọ n'isi gị ka ọ ga-akụ ya bụ na e, maazị oke achọrọ m ka anyị tinye tupu okwu ọnụ ọkacha ka ọ dị na ndọrọ ndọrọ ọchịchị na-aga na Anambra steeti na ihe ndị na-eme na Anambra steeti a ga-ahụ na na ihe awụhụ ihe awụhụ si ihe na-eme naanị n'otu steeti n'isi mbido anyị hụrụ na ọ na-eme na Ebonyi steeti mm-hmm. ịma na izu gara aga anyị kpara maka ọtụtụ ihe na-eme n'ala Igbo ọkachasị ka o si metụta Anambra steeti ebe ọ dịbu ka ihe ọdịiche maọbụ ihe ọdị nwayọ na izu gara aga anyị kpara maka Chike Akụnyere Dr. Chike Akụnyere mm-hmm. onye dibia dibia um, oyibo mm-hmm. etu esi wee gbuo ya na ọtụtụ ndị ọzọ ebugasị na obodo ndị ọzọ na steeti ndị ọzọ mana na Anambra steeti ọ dị imeriime egbu mana ndị na-anya moto na ndị na-anyala ha n'izu a ihe Anambra steeti gọvanọ ya bụ Obianọ na-ekwu ife agụpụtara si na ife edepụtasị n'ife okwu nọọsịrị ndị ya na ha na-azọ ndọrọ ndọrọ ndị APC ha ejizi na igbu mmadụ kwelụ na-azọ ndọrọ ndọrọ ọ bụrụ na mụ onwe m tụnye ya bụ okwu ife na-eweta e n'ife okwu bụ na ọ bụ ndị APC na-egbusisi ndị mmadụ hmm. maka na ọ na-atụ aka nọ APC na federal gọọmenti n'ọha nwanyị awụ gọọmenti etiti n'ọhanwa bụ ndị ọ na-alụ aka bụ ndị na-eme ife ọjọọ a na-eme na Anambra steeti igbusisi ndị mmadụ mana ọ bụ na eziokwu nọ ihe ya nwachara o buru ya bụ okwu ka m gwere ya ka m kwelu na ife o ji jebe Abuja jebe Aso jefu Buhari n'izu a bụ maka nya bụ nsogbu a na-enwe na Anambra steeti iji gbu ya n'iru ya egbuzina ndị mmadụ na Anambra steeti mana ọ bụrụ ya bụ ihe nnụ ife depụta hmm. ife depụta bụ na ojechalụ o ji fụcha na um, Buhari na Aso mhm. ọ bụrụzie na ife federal ọ na-ezi ozi ozi ozi o ji wee nata bụ na na-ama eme emechi obodo na Anambra steeti ya na ama eme uh, na-ama e, enwe steeti of emergency mm. na inwe kọfị na Anambra steeti na federal gọọmenti ama enwe ọ gbagwojuru m anya maka nke mbụ bụ nke ahụ o o ihe na-eme ma ọ bụ ihe bụ nsogbu ma ọ bụ o so a ga-esi wee nwee ike ịzọtanwu ya bụ ife ọjọọ na-eme n'ala Igbo kachasị na Anambra steeti ọ bụrụ na e nwee federal emergency state of emergency na Anambra steeti kedu ihe ọ ga-azọ kedu ihe ọ ga-alụpụta ọ bụrụ na eme ya ọ ga-eme egbudebe ndị mmadụ ọ bụrụ na nke ahụ eziokwu inwee steeti of emergency ọ bụrụ na eme steeti of emergency na ọ ga-eme ka ndị a bụ gọọmenti kwụsị igbu mmadụ na ala Igbo niile inwee state of emergency achọrọ m ịghọta mhm. ihe ama eme achọrọ m ịghọta ihe a ga-eme maka na ịgwa m na a na-enwe state of emergency pụtara na ọ nwere ndị ọ na-atụ egwu ya bụ state of emergency mana na na ya n'okwu pụtara na o nwere ihe o kwesịrị ime ma ọ bụ na ọ bụrụ na eme ya na o nwere uru ọ ga-aba mana ịgwa m na a na-eme ya pụtara na ikechie n'onwe gị aka na onwere ihe ga-enwe ike inye aka gụwa na onwe gị ajụgo na ama eme

ọzọ bụrụ kedu ihe o ji wee bụrụ nọọ federal gọọmenti a ga eje tọgbọrọ ha ọ bụrụ na federal gọọmenti enwere ike ime steeti of emergency mana ọ bụ ihe nwere ike ịzọ ndụ gịnị kpatara na steeti gọvanọ ha ma emenwu steeti of emergency na ọ bụrụ na ọ bụ ihe ga-azọ m ndụ ka ahụ bụrụ ofu nke Igbo abụrụ na mụnwa na-eche anya bụ ihe anya wee sị o na ụmụnwa bụ onye na-echefu maka na m chere na ihe o ji wee jebe ifo mkpegharị nke o wee nye aka nyere ya aka iji wee zọ ndụ ndị bi na ndụ na akụ dị na steeti ọ na-akụ ọ bụrụ na sọsọ ihe ha kpara maka bụ maka steeti of emergency o nwere ihe ọzọ m fụrụ n'ihe edel gosiri na o nwere ihe nwere isi pụtara na ije oje o gosiri m na ije oje bụ ihe gbasatara onye onwe ya maka na afụrọ m ifemelụ iji wee kwụsị ogbugbu a na-egbu ndị mmadụ na Anambra steeti ka anyị n'izu akwa ndị egbukwara ọzọ dịkwa ya bụ ife na-eme na-eme na-aga n'iru ya ma jebe asọrọ chebe Abuja o nwere ike ọ bụrụ na ọ na-akwado ịzọ ndọrọ ndọrọ na ọ bụrụ na a sị na nke alichuo ije zọwa seneti ịchọwa ka enye ya kọmishọna nye ya ministri kedu ihe o jere kedu isiokwu maka oge ụfọdụ ọ na-adị mma ọ bụrụ na ị bụrụ onye na-achị obodo o nwee ihe ị na-eme iji wee gbochie ihe ọjọọ ma ọ bụ mee ka ihe ọma gaa n'obodo Ime ka ndị nọ na steeti ghọta mana ọ bụrụ na ọ nwere ịgwakwana anyị ka emela eme etu o si aga n'ihu mana o ihe gbasatara naanị isi ndị APC egbuzina mmadụ ndị federal gọọmenti egbuzina mmadụ na Buhari Amaeme eme state of emergency ya ezuru ezu maka ihe na-eme na-eme na-aga n'ihu ya ọ gbagwojuru m anya na ihe na-eme na Anambra steeti ka ewute m kadị m n'obi karịa gọvanọ na-achị Anambra steeti <laughs> ah, ịhụnanụ dịka isi ajụjụ ị na-ajụ ọ gara ime gịnị ọ ihe a depụtara na nta akụkọ bụ na ọ jere ịrịọ prezidenti ka a ghara inwe steeti of emergency na Anambra gị nwa na onwe gị bụkwanụ gọvanọ ewu the chief security officer of the state e, e, olee nke ewu ole nke imebere olee ihe ọ ga-eji abụ ihe ọbụla dapụtara agbaragawa Abuja mgbe mgbe ọ nara awụ ihe dapụta agbaragawa legos wuo ozi ihe dapụta agbaragawa Abuja onye ụlọ ya na-agba ọkụ ọ na-achụ oke ọ bụrụ na ihe o kwuru ga Abuja bụ ka o jee jiri ohere a zọrọ arị mma ga-enwe ike mee ya minista Goodluck ma ọ were ohere a zọrọ e, gọvanọ ka emee gị minista maọbụ ka ije zọwa senet. ihe a ọ ga-ebikwa ebi ịrụchazia sineti gịnị ụdị nke anyị hụrụ n'Imo steeti onye nọ na seneti esi seneti pụta emee ya gọvanọ onye nọ na isi webụ gọvanọ apụọ emee ya senetọ na ihe hope ụzọ dị mma na Rochas Okorocha mere bụ na ha gbara ọnwa ọgwụla maka na oche seneti Rochas nọ na ihe ugbu a bụ oche hope ụzọ dị mma oche gọvanọship nke ụzọ dị mma nọ na egbu ụbụrụ oche Rochas swap mm-hmm. mm-hmm. mana ka ihe ndị a na onwe niile a na-agba ajụjụ kedu maka ndị mmadụ kedu maka ụmụnna ụnụ olee uru mgbanwe a na ịgba onwe a Uh, Okorocha na Hope Uzodimma gbara ele uru ọ baara ụmụ Igbo ọkaisi olee uru ọ baara ụmụ Imo steeti si na Ọlụ senatorial zone ka ọ dị ndị nọ n'Owere ka ọ dị ndị n'Aba ka ọ dị ndị n'Ọlụ ka ọ dị ndị n'Ọka ndị na-ege anyị ntị anyị ji ekwu ihe maka na ọtụtụ ndị a na-eme ihe ndị a ọkwanyịnwa na-akwado ha ihe a na-eme n'Izombe eze ndị agha bịara na autonomous community gị lee ụmụ ndị ntorobịa na-ata ha ahụhụ makpuma ha n'ala na-apịa ha na-ata ha ahụhụ eze kedu ebe eze nọ mgbe ihe a na-eme ha bịakwara kụtụrụ gị aka tupu ha ebido lee ndị ntorobịa nọ n'ọtọnọmọs kọmuniti gị awa ha ụdị ahụhụ a na-ata ha na-eme ha nwa wọjọm ọ bụrụ na ha bịara kụọrọ gị aka gịnị ka ị gwara ha ị jụkwara ha sị anyị nọ n'agha onowu ndị uwe ojii onye nyere ịnụ ikikere ewu ndị ome ọ na ha abịahụ kụọrọ gị aka tupu ha agawa ji rụọ ọrụ a gịnị ka ị mere naanị ihe eze nwere ike imere ịnabata ha n'obi ya ma ha lere otu nwa okorobịa gbagburu bịazie na obi gị bụ izere ndụ gị kwe nabata ha e isiokwu anyị mgbe ahụ nabatara ha ọwụ ị nabatara ha ka aha gị ji nọrọ n'ukwu akwụkwọ dịka onye na-emenyere ndị agha n'ukwu akwụkwọ ndị gọọmenti etiti ka ọ n'ukwu akwụkwọ ndị gọọmenti steeti olee isi ihe i kwuru nabata ha ugbu a agbawala ebe niile ọkụ ma gị nwa bụ onye eze na palace gị rụrụ ọ ga-akwụ gị n'echi. ya na eh, dịka anyị na-ekwu kemgbe na-akpịga ihe ndị ọnụ anyị akpọọla ndị ọchịchị obodo kpọọ ndị eze ọdịnala kpọọ ndị eh, nọ n'isi na nzukọ lebakwara n'okwu ndị anya n'ihi na chi ejila is getting dark chi ejila na chi eji agaghị eji ike abụọ gaa n'ihu maazị oke ihe a na-adị ka um, ihe mee ndị ndị ọchịchị ma ndị eze ma ndị gọvanọ ma ndị na-anọchite anya ndị mmadụ na steeti ha nchapụta onye ọbụla kwuo okwu a na-akpuo ọ bụrụ na anyị cheta mgbe nsogbu anyị na-enwe bụ ndị oji egbe achị nama ọ na-abụ hapụta gbuo ndị mmadụ gbuo ndị mmadụ sụọ ha ka akwụ ebe ebe ebe ma gọvanọ na-ebe akwa ma ndị ga-akpa Abuja ma ndị na-anọchite anya steeti ga-ekwu okwu ekwucha onye mhm. ọbụla anakpuo oge ọzọ omekwa ọ dị nke mbụ e mere echefuona m afa ha ba ya mbụ ejikwa agụ wee mee afịa a sị na ọhịa a ga-eme na ọhịa a ga-eme nke ahụ emere oluo mgbe ndị ndị steeti gọvanọ na-ahụ maka ọdịda anyanwụ gbakọrọ Emecha mhm. ndị ụzọ ise na-ahụ maka ala Igbo si n'ihe ọwụwa ebube agụ mhm. aka m na-achọkwa ka m ghọta ihe mere ebube agụ <laughs> maka ebube agụ na-eche agụ na ya bụ agụ nọ na nsogbu ebube agụ nọ n'ala Igbo adịghị <laughs> ndị mmadụ enwebeghị ike gaa n'ubi ha ga lụọ ọrụ ndị mmadụ ka na-atụ egwu maka ndị herdsmen mana ebube agụ ya ndị mmadụ na-atụ egwu maka ndị ga-enye ha nsogbu n'ụzọ ma ndị polisi ma ndị amaka ekwu mana ebube hmm. agụ ya kedu onye ha na-eche kedu ihe ha na-alụ ka awụla ofu kịta ihe ejikwazi ekwuruo e, e, e, ma ndị ndị ọndọm gọọmenti ma ndị jizi maka n'obodo adịrọ mma wee na-achọ ndị ha ga-emerụ arụ na ndị ha ga ma ndị na-eji eme politiks olukwana nkịta omekwa onye bụ na pụta so oyibo anyị cheta mgbe o bidoro n'Imo steeti opu ụzọ dị mma gwara anyị na ya aghọtago ndị na-eme ihe na ya emego investigeshọn ọba by himself ya na onwe ya chọpụta ndị ọ na ya ma nọ ndị na-azọsi ya ndọrọ ndọrọ nọọ ha mhm. na-eme ihe a terapia o tere aka ya nwa jee mee ihe anyị na-akọ maka eje kpọọ ndị agha esi n'elu na-agba egbe n'ọlụ emechakwa nke ahụ ama na egbuo onye chọtara ya na steeti abụrụ onye steeti ahụ a na-asị kedu ụdị ihe na-eme ihe a na a na-egbusisi ndị mmadụ na Imo steeti ọ banyegokwa Anambra steeti mana ilekwa anya ofu usoro ahụ ka onye na-achị Anambra steeti na-eso na mbido izu ụka ka a na-ekwu na ndị agha na Anambra steeti na-asị na ha ga-ebido na ibido ọpụreshọn ịmara dịka nsi si wee kwu na ịwụlụ ihe eji akụ ntu ngwaọrụ ntu na ihe niile bụ ntu a na-akpọ Golden Dawn mm. iji wee chekwaa agha ndụ na akụ na Anambra steeti mm. nke ọtụtụ mmadụ na-asị ekwesịrị e ka e nwee ife a na-eme iji wee gwakwa ndị a na-akpa ike na ndụ na akụ ndị mmadụ dị mmanya nchekwaba mm-hmm. mana anyị ma na ndị Igbo na-asị oke awara nwatakpu agba nwa ka dibia ghara ịnwe anwa buo oke ọnụ ọnụ n'ọkụ. maka na ọ bụrụ na emebe ihe a dịka nsi ikwu si ndị agha ngwa chekwa na ihe a ebe ndị uwe ojii echekwabụrụ ya ndị uwe ojii a na-atụli egwu mm. anyị amaghị ka ya bụ ihe ga-esi na ndị a ga-egbu na ndị a ga-egbufọ ha ncha niile ga-adị ka ndị jere agha ma ha bụ egbe mana ha ebughị mm-hmm. na anyị nwa na-akpa anya bụ nkụ arụrụ ma na anyị nwa na-arapụ ihe ekwesịrị ime na-eme omenelu ọ bụrụ na ya enwere ike ichekwata onwe anyị nsogbu a mmiri a eri anyị eri mmiri oribeghị anyị eri ajọ mmadụ wee mechie ụzọ simpio ajọ wee mechie ụzọ simpio okwu a na asa anya ọ naghị ebi igbo gboo akwa aja ahụ ọgụ n'anya ọ ga-erubele adaeze ịgba ịgba isi eki adaeze ịgba ugo ịgba ịgba iseki ukwu egbu egbu ịgba ịgba iseki onye sila ga onwe ya ga n'ahụ onye arụrụ ala etegwa onwe ya pọtọpọtọ ajụjụ a onye iro onye iro ụmụ na ya ndị na-ege anyị ntị oge anyị na-akụ kwapụ kwapụ ugbu a iwu ịjụ onwe ajụjụ ọ bụrụ na ị nọ na ịnọ na iwu ndị na-eje ụka gị na ụkọchukwu gị na tụnyere ya ihe anọ tụnyere ọnụ n'okwu a gị wụrụ ndị otu Night Night of St. John International Night of St. Mulumba eh, nke ndị nke ọzọ eh, Night of St. Christopher nke ndị Anglican tinye n'ọnụ n'okwu a ọtụtụ ndị iwu ịwụrụ ihe ọwụla ewu ihe eji ama dike ọwụ na omume dịka e, maazị ejiri e, e, dee n'ihe na-eme ihe mere na ihe na-eme ebe ahụ ọ sị na ndị agha emebikatala ihe otu nwa amaala wụbụrụ onye agha wụbụrụ retired general apụta si mba ozugo ha erubere ya isi laghachie ma dụọ isi kwụrụ ntutu ha taa na ha ga-abịaghachi ọzọ n'echi ya ya wụ ha ekpebiela ihe ha ga-eme asị belụsọ m eweghachitere ma ndị ndị were egbe ha eweghachitere ya mana ihe a na-eweghachite egbe unu gịnị ka unu jiri ime na vileji ụmụ ihe ndị awụ ihe ndị na-emecha a ga-eji jụwa ajụjụ otu onye si ole dị ihe wu ihe Igbo chọrọ gịnị ka anyị chọrọ anyị chọziri nnwere onwe ka anyị chọrọ ịgbara ndị ọzọ ohu ọ dịghị m ka ihe anyị chọrọ wụ anyị achọghị nwere onwe anyị anyị chọrọ ịgbara ndị ọzọ ohu ka ọ dị ugbu ndị anyị na-agbaziri ohu bụ ndị uwe ojii na ndị ụsụ ndị agha ọ ndị anyị na-agbaziri ọhanwa mm-hmm. ya bụ na n'eziokwu eziokwu ihe na-eme n'ala Igbo taa bụkwanụ ihe anyị nọ na-ama mkpemkpe ya kemgbe ọnwa ndị ọzọ ole ma ole gara aga kemgbe afọ gara aga ka anyị kwuwere ihe a na ihe a ga ha ebe ọ ga-eme ọrụ na anya elihu n'oge chọwa ojii ka ọ dị ugbu a ọchịchịrị na ha akpịla n'ala Igbo ọrụ na-agbachi nkịtị ọchịchịrị abịa ọ dịkwa m ka chi ofufe ya ọwụ ihe ga-eme taa na echi maazị oke ka oge anyị na-akwụkwara kparapụkparapụ ka m na-enyeghachi gị okwu a na ọnụ na n'aka ka ị nwee ike jikọrọ anyị ọnụ na ndụmọdụ ikpeazụ anyị nwere ike inye Igbo na-ege anyị ntị ka ihe a ga-eme ka Nwaugo biri daalụ ụkọchukwu ịma na ebe anyị na-asị na ogologo okwu adịrị n'ụka mgbede mana ihe ikwuru n'ikpeazụ gbasara ikpe ekpere na ụka dị mkpa maka na otego ọ na-abụ ụdị ihe a mee anyị eburu ya buzie n'ọchukwu ka ife niile dị n'aka o nwere obodo n'ala Igbo ndị Enugwu si na ya bụ Enugwu dịzi n'aka Chineke ee eziokwu na Enugwu dị n'aka Chineke eziokwu na ala Igbo dị n'aka Chineke mana ọ bụrụ na anyị kwuru na-ekpesa ekpere um, onye nwe anyị sịrị gị na-eche nche ma na-ekpe ekpere ọ bụrụ na anyị nekwa n'anya n'akụkọ akọọla anyị na ya bụ akwụkwọ nsọ maka mgbe ndị nọ na mba nụrụ ka be ha esiri wee dị mma wee jee lụzie nwee ndị bịara ịlụzo ha agha ka ha na-alụzi ya bụ mgbidi nwee mgbe olu Nehemaya na-edu ha ngwa onye ọbụla ị na-alụ ọrụ ijide ngwa ọrụ gị n'aka ekpe jide mma agha gị n'aka nri oge ahụ elugo n'ala Igbo oge ọ ga-abụ anyị na-eche nche anyị ewee na-ekpe ekpere maka ịnọ sọsọ na-ekpe ekpere ma ọ bụ na-achọ na-eti mkpu na-achọ sọsọ ka azọpụta anyị oge ahụ agago nkịta bụ na-eche nche ma na-ekpekwa ekpere mm. nke ahụ wụrụ ofu nke bụ abụrụ na o nwere ka olu na Jeremaya tube mkpu ọ bụrụ na ịgụ akwụkwọ Jeremaya na isi amaokwu nke asatọ nwee mgbe ụlọ otibe mkpu na-asị ọzi na ude ịgwọ ọrịa adọrọ na gilid. ọ bụ na onye na-agwọ ọrịa anọghị ya kedu ihe o ji wee bụrụ na anya na-arụ na-anwụ ada gilid na-adịzi ka ife ada n'ala oge ruo na anyị ga-ebido chọwa anya bụ ude chọwa ndị na-agwọ ọrịa maka na obodo adịrọ mma wuru ndị nze sirapụ ndị nze chọwa ndị na-agwọ agwọ Hmm. ka arapụ ndị na-egbu egbu dịka ije kpọọ ndị agha maọbụ ndị polisi ịbịa kpere anyị ikpe ihe eji wee kwee nwekwa anụ onye bụ onye ndu na onye onye na-achị achị n'obodo bụ ihe dị etu ahụ ha dị ekpesara ya tinye ọnụ ọ bụrụ na o metara e nwere ụlọ ikpe ebe e nwere ike ikpe ya bụ ekpe maka na ama m na ikpe ikpe na ụmụnna adịrọzi ka ọ dị na mbụ hmm. mana ife agha sabere na ama afọ onye ga-edozi ya maọbụ onye ga-ekwu okwu maọbụ okenye ga-etinye ọnụ n'okwu nke a bụrụ mbụ mana ihe ọbụla mmadụ nke a bụrụ nke ịgba nke ịtọ bụ ihe ọbụla mmadụ na-eme bụ ihe na-emebi obodo o nwere onye odoro anya na ihe ọjọọ bụ ihe ọjọọ ọ bụrụ na ị tinyere aka n'ihe na-emebi obodo onye hmm. na-ebute ọgbaghara iwe onye ọjọọ o kwesịrị ka iwepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ maka na e ekwughị ekwu ahụ mere ọnụ onye na-etinye ọnụ n'okwu mgbe ife mebigo ka ahụ ọ na-akwa ndị ife melụ emo hmm. maka na ọ bụrụ na o kwuru ya mgbe ya bụ ewu ojii enwere ike ịchọta ya na ehihie wee na-ekwu ya n'abalị ife emebigo mhm. ife anyị na-ayọzi ndị bi n'ala Igbo ma ibi na Anambra ma ibi n'Imo ma ibi n'Ebonyi ma ibi na Abia ma ibi na agbata obi ndị Igbo bụ ka onye ọbụla chee maka ọdịmma nwanne ya ka anyị rapụ ife ọjọọ chọwa ezigbo ihe ka anyị rapụ itinye ndị ọzọ n'ọnwụnwa dịka ije kpọọ ndị uwe ojii ma ọ bụ ndị agha n'ihe na-agbasara ha ma ọ bụ itinye ha ha bụkwazie ndị ga-eburu ya bụ ọgụ uh-huh. bịa na be anyị ka anyị ghara ije kpata nkụ arụrụ mgbe ga-eji bịara anyị ọrụ nke a bụrụ okwu anyị na mgbede a ọ bụrụ na ị bụ onye na-ege anyị ntị oge ịmarago na ị ga-achọta ihe anyị na-ekwu n'Igbo Heritage Institute na Facebook ma ọ bụ ebe ọ bụla ị na-enweta ozi pọdkast ma ọ bụ na ị na-enweta ya na Google ma ọ bụ na nke apụl ma ọ bụ na iTunes ebe ọ bụla ị na-enweta ozi pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-anọkọ ịkpa nkata kwa izuụka biko nyere anyị ọnụ n'okwu site n'izi anyị ya ozi na Fesbuk ebe ịfụrụ ya ma ọ bụ ịzaghachi n'ebe ọ bụla ị na-enweta pọdkast ịgwa anyị o si gị n'obi mekwanụ ka agbata obi gị mụta ma nụrụkwa ihe ị ọ bụrụ na ị nụ ozi a tie ya onye ọzọ gị na agbata obi gị akpa anya nke ọma aha m onwe mbụ bụ maazị oke ụkọchukwu onye mụ na ya nọ n'ụka tata bụ ụkọchukwu Austin Okigbo Igbo ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ndụ mmiri ndụ azụ ya gazie A na-asị ka Chineke gọzie okwu ka